ada malụ n'ogwe ịnọ n'ụlọ na-egbe wee barụ mbe na anọ n'ụlọ na wee buru ịgbatido ngekwentị ka m gbunu n'ofu okwu a achukwu jikwa egwu wee anyụ anọ n'ụlọ na wee ndị igbo anyị were asụ ịnọ anyị were na asụ ịna ketela anyị ifeọma asimụkwọ kpọtala ife ofe ayọrọ akụkọ iko fọtụla anyị anọ n'ụlọ na-egbe wee bara anọ n'ụlọ na-egbe wee fere anọ n'ụlọ na-egbe wee fere ịgbana kebe m kebe m na-ama mma ee afrịka na-aka nka iterie anyị nwere ndị gụrụ akwụkwọ naanị igbo be anyị anyị nwere ndị chiri fada nke erie n'ụwa anyị nwere ndị chiri sista anyị nwekwere ndị nke chiri pastọ anyị nwere ndị na-achịta na-eme ihe omume Anyị igbo anyị nwere ndị mgbọrọgwụ na mkpa akwụkwọ okwu nwamba na-ewere okwu ọgbalụ ma ejima asị na anyị ewe neta anyị dụ n'aka na wee dị n'ụbọ na-eme n'aka anọ n'ụlọ na-egwe wee furu egwu onye na-eme nsi biko ngwa tọba n'ụsịga onye na-eme n'ọfụma jide ekwe ka iji takataka ọ na-amarụ n'ụlọ ogwe makwa na takataka dị furu n'otu ọnwụ anọ n'ụlọ wee bara ịkwatido n'ụlọ na-egwe wee obodo eshia ndị igbo dị n'afọ n'afọ abalị ụba anyị abatago n'obodo Amerịka ndị Igbo furu ya n'afọ adịka aja obodo niile ndị Igbo furu dị efe a na-agba mbọ abịa n'obodo afrika anyị ncha niile na anyị na-agba mbọ anọ n'ụlọ na furu mbetido Mama mama diki diki dia Nana na dindi Nana ya Naga na diki diki diki i Mama mama bim bim Mama mama mama mama mama mama